tachichichaojiakpụ m werela ego ego ha soro ha ụmụnne m ndị igbo ndị ọma njem ọnụ ekelekwa m unu ebe m si ewetara unu ozi a bụ n'ụlọ ozi ndị simdot si ha asịrị fm aka ma bụkwa nwanne gị nwoke 042 Solex onye akụkọ ụwa ihe onyonyo a ị na-ahụ n'iru ebe a bụ ozi nke anyị si na steeti imo wee nweta n'obodo Ngọkpaala nke nọ na ya bụ steeti imo kedu ihe mere ebe a na ya bụ ihe onyonyo dịka anyị siri wee hụ ebe agadi nwaanyị a ị na-ahụ ebe a na-ebe arịrị ọ nọ na ubi akpụ ya ebe ọ kọrọ ugbo wee na-ebe arịrị si lekwa ihe ndị ugwu ndị ọchị ehi ji ehi wee mee ala ubi ya ebe ya kọrọ akpụ dịka ya bụ nwaanyị si wee na-akọwa ọ sị na ihe ọ kọrọ ebe ahụ ruru ibeala asaa bụ 7 plots ma sụọ ya n'olu bekee akọrọ akpụ ebe ahụ o wee na-akọwa na ndị na-achị ehi ndị ugwu ewerela ehi wee bịa na ihe niile ọ kọrọ na ya bụ ubi dịka o siri wee kọwa na ya bụ ihe onyonyo ọ na-akọwa na ya amaghịdị ma ọ bụ nnọọ naanị ehi ka ha ji wee na-abịa e, ata ya bụ akpụ ka ọ bụzi ha bịa eforo ya bụ akpụ eforo buru pụọ dịka ya bụ nwaanyị siri wee kwukwanụ na ihe onyonyo ahụ ọ kọwara na ya bụ ubi akpụ bụ kamgbe afọ gara aga n'ọnwa nọvemba afọ gara aga ka ọ kọrọ ya o wee na-akọwa na ọ bụ n'ọnwa nọvemba nke na-abịa abịa ka ọ ga-eme otu afọ ya kọrọ ya bụ akpụ nke ya na-enwezi olileanya na ahụhụ niile ya na-ata ebe ahụ kamgbe afọ gara aga erula mgbe ọ ga-amịta mkpụrụ ya bụ agadi nwaanyị na-ebe arịrị wee sị na ọnọdụ ya bụzi ihe ahụ a na-asị na ya akwọchala aka ma tinyere ọkụkọ akị wee na-arịọkwanụ onye ọbụla ga enye nwere ya aka n'ụdị ọnọdụ ahụ nke ndị ugwu ndị ọchị ehi tinyere ya ogologo kwa dị mmanụ ka mgbede ya mere ọ ga-aka maka iburu oche kpụdobe nso ma nọrọ ala ka anyị anya na ya bụ ihe onyonyo ma hụ ka ya bụ agadi nwaanyị nwanne anyị nwaanyị si wee be arịrị a na obodo Ngọkpala nke nọ na steeti Imo ya mere a sịla na Solex si kama lere onyonyo ya ọ na usoro m leta o ihe ọkwa ji akpụ akọrọ last year november this november next month aga bụ one year lee ihe nama mere nama bịa taa ya ha na-ahụ ehu ka na ava mmadụ ama ajọ so lakọtaja akpụ nne m n'iwu nne m ebegbuola onwe ya n'akwa awara ala Jakpo 7 na ihe ndị n'ama ama mere ụdị ka m otu akpụ nọzi ọzọ na-amaghị nlakọta ala iwu na-emebebugwo onwe ya n'akwa ebe ka unu letekwa ihe na-ama na-eme mmadụ n'obodo e. mmadụ tagbuo ahụhụ tụfugbuo ego sụgbuo ala megbuo onye niile na-amagaghịkwa onye a ka o weta ihe ahụ rie

si m nọrọ ego werisia soro na m ha werichagbu ajakpo m si m soro na m ha na m ha gị ta ahịa na-afụ ya achiri ewu ugbo diji akpụ a na-ehu ehu na-atị na ama ọhawama ọhawama ihe a na-eme ka ma ofu jakpa dị na jakpa ọzọ awara ala 7 lee ha atagide takpọọ ihe na ji abalị ka ofu abalị ugo jakpodo ebe a mahodo ha ha atakọta ya onwee jakpo ebe ọzọ na-etegide ha e na gị bụ nka ha eleme otu gị gba ntị onye eji egbu lọkpata gị gbaa ntị ala emegide ha na-emegide ha nwa ha ma ọ bụ nwunye ha merụdegbu ohe lema gabi ka iri ya ihe ala ele nna m ala anya ndị ihe ji eme ọdịhe m ka gị mee ndị ohe m ji eme ihe m ji eme n'ike m kele ọkọchị ihe m ji eme ihe m ji eme n'ike m kele ọkọchị na wa o onye ahụ ji akpọ m na ya letawa ya onye ahụ ji awụsawo ọhamre mbeno ọhamre mbeno aha mbụ m uche obi were ama eke onye ọlọkpa nta abụbụ onye ọlọkpa abụbụ ibe ili ya ili ya na ndị Hausa apakwara aka o awara ala jakpụ 7 awara ala 7 awara ala 7 awara ala 7 aha kete ama ego ole eji wee kọọ ama ego ole ji wee kọọ eh? ndị otu a si eme ihe a mmadụ amaghị ha na-ehote ehote na-atara na ma ha ka ha na-avụla evula ala aga m akọwanwu ji okporo ha kete ajọ ọsọ vụọ ihe niile from a to z sitelishi ruo na ngwụcha onwe ebe ji akpọ dị ha alachichagbuo ji ahụ n'iwu ka unu na-eletekwe o na-eletekwe o Igwe otu jakpụ ha ha bụkọtaja Jakpo niile ebe niile kilie onye ọwụbịa ya echi ọchị maọbụ onye ọwụbịa ya obi ga ya mma na ego ole ji wee kọọ jakpa unu elekwe Jakpo kpụrụ ya ha keta buchi ibu ha jọs ule ajịkọta jakpa uwe onwe nke ha tafọrọ nna na wa o bụrụ ọkwa obere ihe o mmadụ aga makwa ihe ọ ga-eme eme hmm? nama jos gbuo mmadụ egbuo ebe ahụ nne m ebegbugo onwe ya n'akwa yara akwa na ha eme ihe ama ego la tụhụrụ ebe a n'ọkọchị ike mmadụ kegidere ego ọgwụ ahịa gbaa ya ego ọgwụ ahịa gbaa ya na bịa sụwa ama ego la tụfuru kịta na aka ma ofu ji akpa dị adịghị na ma gị takọta dị ji akpụ ọhaneze unu lere ekwe o unu nakwa echeki ya o mmadụ ga-eme asị ya eme ehe ọkụ ikirichala ya bụ ihe onyonyo ana m asị ya bụ eh, nne anyị eh, ya bụ agadi nwanyị onye nke emebiri ugbo ya ana m asị gị ndo hmm? ndo dibe maka ya bụ ihe abụghịzi taa ka anyị malitere hụwa ya ọ bụ ihe dị mwute ihe dị mwute rie nne nke bụ na ọtụtụ mgbe ị ga-ahụ mmadụ ma ndị gara biri ego ebiri wee rụọ ọrụ ugbo ma ndị gara were ego ndị otu nyere ha ha dowere ha wee gaa tinye n'ọrụ ugbo na-enwe olileanya na na tupu ndị nwe ego ajụ ese ya ha ga-arụchago ọrụ ugbo ma nwechiyata ya bụ ego azụ wee kwuchikwa anụ azụ mana onye ejikwanụ ụdị ego ahụ wee rụọ ọrụ ugbo ụdị ọnwụnwa dị otu a adapụtakwanụ ya kedu ihe onye dị otu ahụ ga-eme o wee bụrụ ihe bubarala ọtụtụ ndị mmadụ na inwe ọbara mgbali elu o wee bụrụ na ihe bubarala ọtụtụ ndị mmadụ na ọrịa nke ha na-apụtaghị n'ime ha ma ruo mgbe ha hapụrụ ụwa wee na-asị ya bụ nwanne anyị nwaanyị onye mebiri ihe ya na ndị ọzọ niile kwanụ bụ ndị nọrọla n'ụdị ọnọdụ a ndị gabigarala ụdị mkpagbu a site n'aka ndị ugwu ndị na-achị ehi anamasị unu niile ndonu ọkwanụ ụdị ihe a bụ ihe mere a na-eji eti mkpu mgbe ọbụla na ije n'ahịa n'obodo naijiria ahịa ọbụla ijere na onwezi nri dị ọnụ ala maka gịnị maka na ndị a ndị a a na-ayakwa ekwezi ka ndị na-arụ ọrụ ugbo bupụta nri n'ahịa onye ọbụla rụwara rụwa rụwa rụwa oru mgbe onye ahụ na-enwezi olileanya na na ihe dị mma ga-esizi na ya bụ ubi wee pụta na ahụhụ niile ọ na-ata ga-amịtazi ezi mkpụrụ esi otu a bịa mmemi na ya ọ wee bụrụ ihe dị ezigbo njọ mana unu makwa na ihe anyị na-eme ebe a bụ eh, iwetara unu ihe ọbụla anyị hụrụ na-eme karịsịa nke gbasara ndị be anyị apụtakwanụ ụfọdụ oge asị ka anyị tụgharịke n'uche na ụfọdụ n'ime ozi anyị na-ewetara unu ebe a wee na-asị gị bụ onye na-ekiri ihe onyonyo a ọ bụrụ na ịma anya ọrụ ugbo anụla m na ọ nwere ụfọdụ ihe ndị ọrụ ugbo na-etinye n'ala ha makwa na-edebe n'ala ha nke na-anaghị ekwe ka ma ehi ma ndị chi ehi bata ebe ahụ ụfọdụ si na ọ nwere ihe a na-edewedo ihe a ga-efe efe na akwụkwọ ihe a kọrọ na ya bụ ubi na ehi ọbụla metụrụ ya ọnụ agaghị adịzi ndụ ọzọ ụfọdụ si na nwere nke a na-edewe edewe na mmiri wee na-asị gị bụ onye na-ekiri ihe onyonyo a ọ bụ na ịma anya ya biko denyere anyị na ngalaba okwu n'ihi na ọtụtụ n'ime ụmụnne anyị bụ ndị na-agabigakwa otu ihe a agadi nwaanyị a na-agabiga ndị a na-akpagbukwa ndị eji eh, ehi emebi ihe ha kọrọ n'ubi otu a ọtụtụ n'ime ụmụnne anyị nọ na ya bụ ọnọdụ ha ga-achọ ịmata ihe bụ ụsa ya ha ga-achọ ịmata otu ha ga-esi akwụọ ya bụ onye ukwu wara deere anyị na ngalaba okwu ka onye ọbụla ụdị ha merela ka ọ mụta ihe ma marakwanụ otu o si enyere onwe ya aka n'ọrụ ugbo a na-arụ daalụkwa gị na-eso ebụra esonye ekelekwa m gị wena na-asị gị jide ka iji onye asị ya jide ka o ji ị mara na nke o ji kacha mma ekpere mbụ na chineke nna ga na-anọnyere gị ọpụpụ gị na mbata gị na-etinyere gị aka n'ezi ihe niile nke na-eme gị taa bụkwanụ mbụ ị na-ahụhụ onyonyo anyị asị gị nnọọ onye gị na ya ka nọkwa 042 Solex onye akụkọ ụwa nyere akwụkwọ efere mba ụwa ya mere ọ bụrụ na ka m mere dị gị mma n'obi nwanne biko ọ bụ na fesbuk ọ na instagram ka na ahụhụ onyinye pịara m folo ọ bụ na yutub ka ị na-ekiri ya bụ ihe onyinye pịara m sọskraịb ya na mgbịrịgba anya n'akụkụ ka ime ike na-enweta ihe onyinye ndị ọzọ nga na-ewetara gị n'ọdịnihu ọ bụ na twita ka ị hụrụ ya bụ ihe onyinye pịara m folo ọ bụ na tiktok itikere m folo ma taa ọkụma igbo ndị ọma njem ọnụ igbo ndị nwe m ekelekwa m unu wee na-asị na ọ ga na-adịrị unu niile mma ise ngwanụ tụsawara m ihe onyonyo a hmm? na-atụsara m ya bụ ihe onyonyo na apịrị maka na share button ya mara gị mma onye nke m udo dịrị unu